olusi n'igwe na-ada chigharịa ndị nwụrụ na njọ olu si n'igwe na-ada chigharịa ndị nwụrụ na njọ Olusi n'igwe na-ada chegharịa ndị nwụrụ na njọ olu si n'igwe na-ada chegharịa

mmadụ agha chegharịa ndị nwụrụ na njọ olusi n'igwe na-ada chegharịa ndị nwụrụ na njọ olusi n'igwe na-ada chegharịa ndị nwụrụ na njọ si n'igwe na-ada chegharịa ndị nwụrụ na njọ